n'ọnụ amamụma ọbịa mụ na nkaba mụ na ụba amamụma ọbịa mụ na ụjọgbuo mụ n'ọnụ amamụma ọbịa mụ na nkaba mụ na ụba amamụma egbu m dị ka mmiri ọya egwu na nwa ndụmọdụobe dị mbibi ụwa na ọbụle ọ bụ onye ma mba ekere ya wee mụọ ya na-ele ụwa dịghị onye ma mba ọ ga-ahapụ ụwa nala were ndidi ọgụ ibe ọ na-achọ ihe ya ka wee bidi na wee hụba nne ya ala ị na-akụ mgbanụ mgbanụ ị na-eje ebe werekene n'ụwa obi nwaanyị wee sọba ụwa ndị onye chọrọ une n'ụwa ka ọ ga-enwe onye nwaanyị ọga ya mma n'obi nwaanyị ụwa chọrọ obi ejighị ike n'ụwa ụwa chọrọ obi umeanị ejighị ike zoe n'ụwa ụwa chọrọ obi ụmanị ejighị ike zoe n'ụwa ụwa chọrọ obi umeanị ejighị ike zoe n'ụwa ọ bụ n'ọnụ ọmụmụ onye mụ na ụwa chọrọ obi umeala ejighị ike zo n'ụwa ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ọkwa nke halfbek ndị ndozi ọdịnala igbo nke ndị kwere n'ihe otu kwuru ọ bụrụ nke halfbek anyị anaghị eme halfbek anyị na-ekene ụnụ ebe ọ bụla ụnụ nọwụ ndị ndozi ọdịnala igbo maka ọ na maka ụnụ nwa ofu osisi anaghị eme ọhịa ndị bekee si ọwụ ọwụwa tree cannot make a forest even though how big no matter how big the dreams are without the people is not possible other possible onye ka m na unu ga-eke na eke kee na orie kee na afọ kee na nkwụ n'udo ga-adị ndị chọrọ udo ndị na-achọghịkwa n'udo ha agaghị enwe udo ihe mere o ji eme mgbe ọbụla anyị ji eme anyị chi ikwu okwu anyị ewere egwu wee bido ya maka na egwu dị mkpa egwu dị ezigbote mkpa ọnya ka anyị ji eme anyị chọọ ime anyị ewere egwu wee bido ka anyị wee zie ndị mmadụ ozi site n'egwu ahụ akpọrọ maka na egwu na-aga n'ime mmụọ maka na egwu bụ ihe mmụọ onye ka o ji aga na mmụọ mgbe mbụ mgbe ndị ochie maka na ochie na ichie gbakọrọ ọnụ enweghị religion ihe e nwere bụ ilu which is a na-akpọ tata mythology ifo which ihe a na-akpọ alegori iwu ala nsọ ala na ntọala ntụụkwa ịtụgharị ịtụgharị to change it change the method ka a sị gị tụgharịa ya nọmba 3 ahụ gị chenjie ya ọhịa enwere mgbe ndị gboo chukwu abụrụ chineke abụrụ amadioha abụrụ god ekwensu abụrụ god ọnwụ na gụgụl ọ ndebe anyị ka onye dere gụgụl ahụ na gụgụl ọ na-eme eme ha anyị na-agba na gụgụl kedu onye dere google before you can go to google you must first control your mind so that google will not deceive you so ị na-agasị na google ị na-aga dia for so purpose ọ bụrụ ịga chọọ absolute there is no absolute in anywhere even google sef no absolute so kedu ihe ị na-eji na google achọ absolute all ndị dere google dere bible kwụnụma the same person dere google ọ ha dere bible ha dere koran ha dere tora so ga ka ị ga-esi na ha ga-eje na google gwa gị opposite of ihe dị na Bible do you think so? ichere chere so ihe ichere na anyị ga-eme ije na Google enweta a different thing apart from ihe dị na Bible ma ihe dị na Koran ma ihe dị na Torah mba ọ bụrụ ụta ahụ ka esi eme so ọ na ịchọ ịma ihe bụ Amadioha ijebe na Google ka Amadioha gwa gị emere mistake ịchọ ịma ihe bụ Chukwu ijebe na Google ịchọ ịma ihe bụ ekwentị ije na Google ịchọ ịma Chineke ije na Google ịchọ ịma ihe a agbara ma ala ije na Google most of our people na-eme upload na Google ịma na Google is like all market place onye ọbụla kpọsara ahịa onye ọbụla kpọsara ahịa Google bụ market place onye ọbụla kpọsara ahịa so ije ije n'ime ahịa nke soro gị ego egoro nsogbu ndị be anyị nwere agwara m ha kwewuru this body ifụrụ this body is nothing enwere ihe ọ bụ this body is nothing is not an envelope so ịma ihe mere na ndị mmadụ ji asị oke isi na abịara m ụwa before abịago m nkịta why na m amaghịzi ihe mere na the past because why everything ịma as a human being is fake that's why nature wipe it out ihe mere nature ji wipe out because it's all the whole original one you will remember them ị nwere ike remember because nye maka ihe iji eche uche wụ the past ị magha na the past ka ị na-use to think ị nwere ike na otu a na ịchọ ịrụ bores bores adịrị gị izi ọrụrụ enwere ndị bores dị difficult to build so ọ na ị nwere a great past ị gaghị enwe creative mind o nwere ndị ọ dịrị easy to create nwee ndị ọ dị difficult to create ihe ọ na-achọ igosi gị bụ na your information there is no much information in your memory that's why ọ dịrị gị difficult to create something you got so and the more ị na-eluzu more ọ na-agakwu na ị na ọ na-agakwu deep so ọ ga-adịkwu more difficult for you to extract them out ebe ha nọ that's why o ji eme amụọ gị isi na oke isi na m mm, nọ before why na m echetaghị ya ichetaghị ya because it's irrelevant all those ones dị relevant you can remember them ị gaghị remember ya as something ị ga-eji eche uche you get them through thinking that's why we if you grow your spiritual knowledge that is important abroad because body everything ị na-afụ here physically is nonsense o make no sense the only thing that can grow is the mind is the inner my spirit because body never grows ọ gaghị eto the only thing eji wee nweta gị na this fake religion because of the body all desire sex desire uh, number six six sex all desire ka ọ nothing more nothing else nwa bekee pụta ọsị ndị ochie bụ nnukwu amụ ịma ha nwaanyị ji akpọ ha datịrị ọwụ lafin a na-amụ gị amụ because nnukwu amụ mean self desire o mean sex desire o esi mbọ ka ọ ha anaghị agwa gị ya because na ị nwere amụ ukwu na enweghị ị ga-eme no ha na-agwa gị ya because dey call you sex desire simple but ị ga-afụ ndị ojii asị ogbu amaokwu na aṅụrị ọ bụrụ amaokwu the problem all the reason why they tell you that ọ bụrụ about because na igbo amaokwu no why they tell you that because ị naghị aghọta allegory had it been na ịma na allegory of sex desire amaokwu that's why iji afụ sometimes n'ala igbo nwere ndị anambra na-eme something like um, iwaji culture ha were onye o nwere onye ojii ya ha were tinye nnukwu amụ ọ na-ebu na-akpagharị ọwụ sex desire ka a na-akpọ so ọwụ na ịghọta the code nna gị tinyechara na cultures ọ dịrị gị easy to understand because nature never hides anything because you are part of the creation so there is no need the only thing problem bụ na because of the body is too much ingredients too much chemicals so o slowed the energy down ọ bụ ngụwa ka ọ kwa to burn these things down so that the energy will rise energy will rise so onweghị ihe zoro ezo everything nọ ọwụ tru iwu ala tru nsọ ala tru ntọala ka ọ dị whole secret will be revealed to you one after the other because enye gị ọkụ acha gị ọkụ achakpọ gị anya you are divided there is no division of earth all those people na-ebugharị ọgwụ they are divided ha mara ihe a na-akọ onye ọbụla na-ekwu na ọ na-eje ọ na-arụsị mee nka mee nka ya were religion ọ mara ihe a na-akọ nothing ọ mara is novice because there is nothing like division in creation no division you are the person divided that's why you believe ọ na-enwere nka nwee nka is one body your mind is low that's why you see it in that way Ọwụ na your mind dị high ị gaghị afụ that division ị na-afụ you see the division because you don't understand it. that's why ji ekwu na ị ga-eje tụ ya na arụsị ị ga-eje mee nke because you don't understand ịghọta ihe a na-akọ onye ọbụla believe na enwere ebe arụsị nọsọ ngwụ ya is the same thing Jesus you calling Jesus because Jesus bụ ihe apịrị apị na ha afe na apịrị ya apị nke ahụ ị na eje ebe ahụ nwe oyi ihe apịrị apị dị ha nke ahụ because this people ị na-agwa ha something they don't even understand ha then use their lower mind to calculate every creation no you you dey free to believe whatever you want as islam believe muslims believe in, in, in muhammad christian believe in jesus you are, have right to believe in ihe happy happy but remember there is no road there that is a carnal mind whether me ịkpọrọ ya jesus o whether me ịkpọrọ ya muhammad o whether me ịkpọrọ ya ihe happy happy o is simple carnal mind is based on physical knowledge nothing more nothing else so only if you want to grow higher above those things happy na akụkụ the same information i can categorically tell you because ọ dị na ekwensu ọ dị na chukwu ọ dị because we don't see them all those things we don't see them as your god creation you see it as your creator we don't we see them as natural element to be used and to be taught our children chukwu is gravity chineke electromagnetism plus amadioha which ha na-akpọ strong force plus ekwensu which is ha na-akpọ weak force the magnetic field ala nucleus agbara ihe niile a bụchi ihe nna gị nwere eme but for you ọ bụ ndị mmụọ ndị mmụọ ee chukwu na-abịa chukwu chukwu so igwe na-abịa nsogbu adịghị afta gị kpọsiri kpọsịrị chukwu a what ọkwa chukwu ga-esi n'eluigwe bịa kụzie gị esi arụ moto kuzie ekesarụ telefon kuzie ekesarụ tv if you use your mind to become the chukwu you can create this thing but you worship them na after you watch how can you after you worship them then how do you do this thing ije na nke onye believe because god is man chukwu abro man chineke abro man amadioha abro man agbara abụrụ man but god is man because why government is, is govern once you go, if, man, if you govern in your house you are god if you if you are boss in your company you are god if you govern your mind you are god because that is what god means in oyibo Kinu oyibo Inukwu igbo oyibo is god means person who rules or, if you rule your village Igbe eze na village unu you are god na govern you govern but uh, because you want to force this oyibo into igbo it does not work you cannot force oyibo into igbo no you cannot force bekee into igbo chukwu is not who governs ọ naghị govern anything he govern a particular thing chineke governs a particular thing more is the creation because that's why i say ịmụ mma changing state of anything mụọ dị mma mụọ nwa mụọ amụ because it changes the condition of whatever because there is chukwu is impossible without mmụọ chineke is impossible without chukwu amadioha is impossible without chineke this is the changing of the same mmụọ in a different dimension and different forms. pure physical science you cannot understand gwazienụ m ka anyị ga-esi wee pụ ndụ how can we make sure that children ndị anyị na-amụ amụ grows above us until you give them be proud and boldly give them dis informations they can only grow higher and above mana ị na-efili kwe na e nwere something ndị somewhere ekwensụ wee taala gị chineke ataa gị ndị mmụọ ataa gị ndị mmadụ ataa gị ịbụ onye nkịtị your offspring will not do anything. as long as you fear ị na-atụ ihe pụrụ mpi egwu ọ pụrụ mpi ị na-atụ ya egwu anyị akọ gị nsị anaghị akọ gị nsị lower mind lower mind in a destructive manner nwanne ekwuzina datin onye kwurukwe ndozi ọdịnala igbo nwa anwa kwuo okwu arụsị ma ọgwụ nwanne iru ya nsama ya ụra because other person bụ the problem in your own culture this ndị a na-ekwu maka arụsị they are the problem nwanne telefon iji n'aka isi arụsị na nụkwa ihe ekwentị ekwensu na ekwentị bụ ofu isi wave is wave light arụsị is wave light ya na anụkwa igbo is a wave light if i like i use it to bring you down but o nwere isi ihe iji arụ redio were rụọ redio produce radio is the mind is the problem that's why mmadụ ga-eji eme ojee na mee nonsense with arụsị ọ gbarie ya isi because you use wave to think because your mind is divided if your mind is one there is no harm ị ga-eje nwe ndị na-eme asị na a na-eje ịgwọ ọgwụ ọpụ ara yes it's possible because your mind is divided you don play with soul that is soul not spirit you are playing with the soul because you na onwe gị with soul you want to fuck with the spirit unless the spirit and the soul is one then you can use those information if not ọchọkwụọ gị if not ọchọkwụọ gị ọgba aghara unless you understand how they work your mind must be one before you can use them once your mind is separated if you tamper it ọkụpụ gị so that's why a na-agwa ndị by you discipline discipline discipline yourself if you become discipline nwanne every energy on earth you can use them because you have become one of them that's why ndị <laughs> bible si gị they have become one of us why ọkwa ihe a gwara now they have eaten the three of good and evil three of good and evil now they have become one of us you see so once you balance the energy you become a higher mind mba but ndeba anyị mba he gịnị ka a na akọ ihe a arụsị ga-egbu ya a ga-ata ya ata a ga-eme a na-ekwugeri a na-ekwugeri ọ bụrụ onye ụka ọsịọ jizọs ga-egbu ya ọ bụrụ onye muslim ọsịọ muhammad ga-egbu ya ma ọ ala ọ bụrụ onye juu ọsịọ olohim ga-egbu ya na lukat ndị mmadụ na-arụsị plen na-efe n'elu na-arụ ụgbọ mmiri na-arụ moto nke anyị bụ anyị na-achọ ndị anyị ga-akọ ọgwụ eh, ndị anyị ga-atụ na arụsị ka arụsị gbuo ha ndị jizọs ga-egbu ndị muhammed ga-egbu nna ndị isi ojii kedu onye mere anyị who did this to us onye mere anyị ya who did this to us in you are energy you are a pure energy light energy moving all of a sudden it becomes scary of your part ị na-atụzi the light you are light ị na-atụzi ọkụ egwu you begin to fear ihe bụ ya ihe a wrong education ihe this is wrong education educational system anyị dị wrong that's why ndị ọdịnala ji wee bịa anyị ga-echenji the system of education culturally anyị na gọọmenti enwere anything to we don onwere ihe anyị na gọọmenti nwere ihe anyị na-ekwu cultural education because all those um, um, western education unu na-ekwu that is a code language onwere ihe ọ na-eme n'ụwa enwere uru ọ bara gị those code languages never mean anything to you all those primary school secondary school rubbish enwere uru ọba. you can only understand those educations if you understand the cultural education you can understand them sọọsọ mgbe ị nwere ike iji wee ghọta nwuo those education western education unless you understand this mythology that's why nwa bekee gị na ha jee skuul ha gụsị ya pụta ha arụọ mechin ịpụsị ya pụta ị na-arụ ọrụ na kọmpanị ha why ajụọ gị nwere ike isi na enweghị onye na-enyere gị aka enweghị onye na-enyere gị aka ọkwa mmadụ bidoro ya nke a na-enyere ha aka na who started it osinenu wee da ọkwa somebody started it somebody started look at China somebody China doing science Indian doing science everybody doing science sọsọ n'isi ojii ka ọ ga-eme onye na-amaghị arụ sayensị if you want to stop it ịmaghara ị na stop instead of you to bring anything you have make sure ọ Erickson Erickson abụrụ injinia ọ bụrụ scientist Erickson wepụtara his own father's money to sponsor scientists and engineers today his name is worldwide even this apple this uh, these people na-enwechazi American names most of them they are not engineers nor scientists them bring out their money to sponsor those things nke ndị be anyị bụ ọnwụ na ọma ha anyị ọ sị gị na ihe anaghị awa ọkụ na ihe abasị <laughs> because ọmaghị ọkpanne ụlọ iwu bụ na ị ga-ama ya there are people who dedicated their life to research who are fearless and we don't fear energy we control energy enweghị ụdị energy ihe ọsọkwa anya bụrụ no amount of energy we can get scared enwere nke ọ bụ the highest ahịa ahụ na-atụrụ ụjọ n'obodo nso bụ arụsị gọọmenti ihe ahụ na agbara ọsọ na village unu tell me where it is nye m show me the, the artifact agwa m gị ihe ọ bụ i tell you how this artifact are made and everything ị na-agbara ihe ọsọ ọ na-egbu mmadụ na-ata mmadụ nke ịdị ọwụ ndụ nke ịdị ọwụ ndụ ọnụkwa mma na mmadụ nwụrụ anwụ jebe tụrụ ha jebe a na-agba ọsọ a ga-egbu egbu a ga-ata ata nwanne ihe ahụ anaghị egbu mmadụ ọ dị ka ebe ị gara na lab ị gara na labụ labụ na yunivesiti ị gaa na labụ ịfụcha ebe e nwere organs living organs organism ịchụgharị ya aja febe ya ka chukwu that is what you do nna gị debere gị those for education for you to study them because nna gị mana ha ga-anwụ anwụ they know they will die and if they die they, they give birth to you amụọ na gị so they will give you this thing so that you can study them if you study them then you know them if you don study them begin to worship them how do you pass the information to the one is coming after you kedu ihe ị ga-agwa ụmụazị ndị mụrụ amụ about this artifact nna gị hapụrụ gị ka ihe ị ga-agwa ha eh? ị ga-asị ha na disi obinagụ obinagụ ogene kedu ihe ị ga-agwa ndị bụ unu ọ dịsi names of arụsị na village unu gasị okwu okwu na village unu kedu ihe ị ga-agwa ụmụazị gị about that ị ga-asị ha na ihe ahụ ndị mmụọ na ihe abụ arụsị agịghị na-egburi ya ọkụ na-atụrụ ya nzu then ka ihe nwa gị nwere ike ịmụta nwụda datin because the important thing kedu ihe nwa gị ya learn what is your children going to learn from this thing not to give it ọjị or nzu maọbụ oji maọbụ ọgọ because he is not learning anything he is giving away kedu ebe ọ ga-esi weta ọgọ ọ ga-enye arụsị kedu ebe ọ ga-esi weta ewu ma ọjị kedu ihe ọ ga-eme o jejere ahịa gbachaa mbọ tasịa ahụfụ were ego egote ọgọ banyezie dị mmụọ mmụọ ata Eh? ọ ihe ifiliri o jetatie afụfụ gbasi okpovu na were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye bụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee. E nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka egwu onye ahụ ị e hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com anwụ o were ego ya egote ọkụkọ nye m ndị mmụọ ka mmụọ taa ọ eziokwu ọ eziokwu datin nọ ebe ahụ electromagnetism is two electric and magnetism that is two words magnet and electric is two words is chi and eke gravity is two is uchu and ukwu ukwu is a concentration of energy how do you understand this energy that is what dem put in symbol in datin apịrị apị not about the wave moving inside because the wave is moving inside is your brain that's why ije ṅụọ iyi ara agba gị because it's your mind working there there is no empty the, the mind is working in that house so with your mind na-ekwu that na onwe ihe nọ there because once you believe there is begin to exist ọnwụ na imere ikwere ha na ya o mebe exist so ị gazie nwụọ wrong iyi because ndị mere datin merie in a way of that ọ dị ihe a na-eme a na-eme na tv a na-akpọ um, eh, light dictator is based on frequency so your brain your brain work with certain frequency enwere osisi nọgasị n'ime ọhịa mm, a na-eyuzu especially for those things enwere particular thing a na-use because they are wave enwere ukwu osisi nọ n'ime ọhịa na vibrate higher than human being that's why eji enwe mast mast a na-akpọ mast eji eme antenna o nwere some kind element eji eme ya ọ bụrụ every element ga e na-eji eme mast that's why a na-aga n'afrịka na-achọ ihe eji arụ telefonu because ọ bụrụ every element ka ị e ga-eji arụ telefonu e nwere specific element eji arụ fonu so inside your body inside your brain there are thousands and thousands of elements It's like radio radio frequency thousands of frequencies anytime any moment you can tune in anyone you like so that's why all those things ji dey active ọ bụrụ because of na ha dey active because you create them because they are only thing na do you know how to make these things work so they are not separated if there is no human being that will not work oga ha work all because of your mind is working because of you your mind is using to work because all this energy ọ bụrụ na ha enweghị body they cannot work all this energy can never ever work without body so the body you give them the active ọgwụ ngwụnwa because ọgwụ ngwụnwa bụ the oscillator human being is an oscillator so without oscillator this thing will not work so your own is to study this thing write them down practically make experiment about them so that you can write them down teach your children because ihe mmadụ ma anaghị egbu kọsịrọ ihe mmadụ na-amaghị anaghị egbu maka esi ekwu ya so you must know them ọ bụrụ na ị mara ya the fears will go away because for you to stop fearing this thing you must study them you have to study them if you study them you stop fearing them o nwere ihe dị there you don't need to fear them enweghị ihe na-atụrụ ha ụjọ no need to fear them why did you fear them because they tell you about how uh, uh, if because of evil they tell you about evil this that that go not ha ụjọ why did you fear them the only thing dangerous on earth is human being ụmụ anụmanụ sọsọ ma agụụ ọgụrụ ha ka ha na-eri nri human being do evil out of pleasure ụmụ anụmanụ anaghị eme ihe out of pleasure they only eat when they are hungry mgbe agụụ na-agụ ha rie nne agụụ gụsịa ya orisie nne ọna mana human being can do evil out of pleasure because onye jere izu ochi repuo nwaanyị ebe ahụ kedu ihe nwaanyị ahụ o repụrụ wutie ochi o jere izu can you tell me what is the connection between the two? onye jere ochi repuo nwaanyị kedu the difference between ke ihe wụ the connection onye jere agha then send you military for war iruo na military war bido rape nwanyị can which is what is the connection between raping and this war so human being do evil out of pleasure not because of them need it you got that? so all this ihe a ndị be anyị na-eme today nwanne m na-agwa unu nke bụ eziokwu unu ebidobeghị because ndị ọdịnala ebidogo anyị abago na league ndị afrịka ebidobe isi ojii ma kọntrị ma ihe niile na ndị awụ nọ waste of time we don count them as human being kedu ka mmadụ and in this 24th century na adịghị m against corrupt or not corrupt I don't care go. all the whole corrupt use it to build industries in your place I don't care because nature does not judge based on what you do not you not do ihe nature na judge how many people did you save with these things because onye ahụ na-ekwu na ọya nwe ọya did you earn it enwere ego iji bịa ụwa mgbe a mụrụ gị enwere ego a mụrụ gị na ya no so ọ bụrụ na onye ọzọ bịa nara gị dị money onwe ọ nara gị dị money nye onye ọzọ good and fine Robin Peter to pay Paul Robin the rich to pay Paul a na-ekwu ya every day by day but ndị be anyị cannot understand simple allegory it does not matter ọnwụ na nwa bekee si na ala bekee bịa na were anị gị je ikpere anị gị nye ndebe ha nature will not judge them ọkwụnụ ma nature agaghị ajọji ha pọtụ nwere ike ị na-asị na jizọs ọ na-abịakwa gwa anyị chukwu ji wee nọdụ ihe a na-eme ihe m na-agbara ụrụ bụ ama ana m ekpughere gị so ka ị dịkwa ready for tomorrow I'm just warning you for you to be ready for onwe ihe ga-eme ha ịghọta so ọ bụ ngụ maka ọ dịara ịdị ready for tomorrow because ịma na religion bịa mee ụrụ ụlọ anaghị echezi uche religion mere ndị be anyị ndị anyị anaghị echezi uche so ihe ọ bụla bụcha bụ ivu ma ọ good ma ọ bad ma ọ all those things nwanne ijee na amerịka zuo ochi zụta ego niile aha bịa n'ala igbo mee invest ọ ga-ajustify ya as long as na iwere ya nye mmadụ mana ọ bụrụ na i were ya eje mee ka ọgbakọ eri eri o were eje na ihe n'ala ọgba ụtụ ee ebe ahụ ka nechọ ga-atasị ya gị ahụfụ ọtasị ya gị ahụfụ i were eze kpee ekpere mana ọ bụrụ na i were ya nye mmadụ nwere nsogbu that's why ndị anụnwa na-eme a na-eme all these criminals nọ na western world ha ji wee nwesịsị ahịa na-akpọcha charity everywhere they own charity everywhere they own charity ha zụsi osi gbasịa ama ha eje were nye charity were 10 percent or 20 percent nye charity why Becos this thing na-agụ na truth because you have been miseducated egwuregwu wayo emere gị chandum emere gị pọpị emere gị pọpị ọnwụ na ị dịrị edi akwa ihụrụ ebe ahụ ị nọ at land today na ị chọrọ ya ụmụ gị nwere ihe ebe ahụ ị na-eje ụzọ adịrị ebe ahụ ị na-eje ụzọ ihe ị need will cultivate your own mind cultivate your own and your own children I tell you onweghị ihe ga-eme ka your children lose a piece of their place never because your children should know that na human being wu ihe ọjọọ ka ha bụ na first of all ọ ga-ebugodo ụzọ ka ihe nwere ike bring human being down from far distance onye chọwa datin ekpere ka not bring human being down from far distance ọkwa ụnụ there is only one thing that ka ihe ofu ihe sisa ofu ihe nwere ike bring somebody down from far distance and onye ka every country ọbụla dị great n'ụwa nwere onye oh, nwe mere ị ga-eji adị super power only one thing onwekwe onye ga-akwụsị nwugo mana first of all ọgwụkwa oh, ha because um, nke a uh, na sọsọ ndị na-achọ ka ndozi ọdịnala agara n'ihu taa ụkwa ndị Igbo ọbụrụ ndị Yoruba ọbụrụ ndị Hausa ọbụrụ ndị ọcha ọkwa ka ebule ga-eje jọọ ma ahịa ọụkwa ka ebele ga-eje eje ọma ahịa ndị aka gị na ha ga-eso wee ndị mmadụ inidi ha n'obodo unu that's why gị hụrụ na western world inwe ahụ afọ ọgwụ ọp ndị amerịka onwe ha na snitch amerịka snitch wụ highest crime you can ever commit jụọ onye ọbụla na amerịka ịnọdụ nna ha udu ime snich ahang ga-ahang ndị afrịka amabeghị that kind of thing this kind thing erubeghị afrịka biko afrịka ama ha na n'owe okenụ n'ụlọ gụrụ okedị na manazụ na nga only afrịka agabeghị n'ihu because of snitch africa anaghị aga ọfụma because of snitch that's why nna nwanne so need re hang hang because the snitch bring down empire africa ga-emenye na mmadụ so okwu osi ya asị against the person ọ chọghị ekwe mmadụ the consequence of that asị ya ahụ ya anaghị eme na western world kwema you don't do that in western world mụ na gị nwa okwu we talk about ihe anyị nwere you don't forge lies and say ime ya nwụọ ime ya ihe ya you die ị nwụọ jee jụọ ese gwa ha anywhere in western world even arab land ime ya na arab land nwụọ sọsọ n'ala igbo ka ọ ga-emepụta mmadụ na-asị asị na-akụrụ aka mmadụ na-asị asị na-akụrụ ya aka eh? mmadụ ga-afọ ọjisi ya asị kwuo ndị mmadụ na ndị isi ojii enwere agwa mụ na ndị isi ojii amara ihe i tell you face to face ndị isi ojii amara ihe that's why ha anaghị eme ọfụma ị naghị afụ ya that's why they don't do well pathetic mmadụ nọkọta nọsi asị against somebody unu amakwa ihe ofi chọrọ joking with your own future your own life echi maka echi your own future ka mmadụ ji egwu egwu you just because of what nwanne like họrọ nọ nso if you don't like nọ nso do you know about this philosophy ị ma ihe ndị ọdịnala standịrị for ị mara your future ka a na-eji egwu egwu a ị ị na go do you know that you gone before we are here go before we are here anyị mmụọ we came under from under we came beyond under ihe a bụ your own life we give it to you o nwere ihe anyị ji eme i don't care i don't care ndozi ọdịnala bụrụ my own ọ bụrụ afa ma ọ bụrụ mmụọ nwe ya there is no name there ka ọ nọ nso ndozi ọdịnala ndozi ọdịnala is from the bottom of Igbo the grave yard of your ancestor crying come here and give you all this information take it somebody nọ somewhere na-ekwu nonsense gara ege ya ntị njide onye ahụ ebere m ya ndị mmụọ if i cut the person i swear with god i will cut your head off mbepụ isi gị nye ndị mmụọ ngwa gị na ihe anyị nọ here ọ bụrụ joke ngwa gị na here we are not for joke ọ bụrụ na amara ihe go and jee na ebe ndị iberibe nọ ask yourself why are you here kedu ihe mere ị ji ata ahụfụ why do you suffer nwa bekee asị gị nwa bekee na-emere ụnụ ebere nwa bekee na-emere ụnụ ebere they are pitying you ọ bụrụ na ọmụnwa mmesịa gị ihe next time even mụ na-achọ ịmụ gị bakwa n'ime afọ again mụnụ chọ ịmụ gị you go inside bele belle bring your children here you abandon them leave your children without anything nothing nothing ịmụrụ mụrụ 10 children nothing 13 no 10 children nothing 5 nothing no plan eweta eweta ị gana akụghị gị eweta eweta isi ọ naghị arụwa agwụ ọ naghị egbu ọkụkọ so ụkọ ka ị ga-eme igbusi anyị pụọ ndụ ịma ihe bụ ịrụ agwụ is to construct ọ bụrụ ije na be dibanye ya ego iberibe ọ bụghị ije na nke one man nye ya ego ịrụ agwụ is to construct your agwụ agwụ bụ mmụọ gị your unstable mind must be constituted and construct this is a secret hidden information by your ancestors. this information is for you constitute the unstable mind a na akpa agwụ agwụ onye agwụ na-akpa onye na-emegheri emegheri build your block build your house your house is the temple is your body is your mind build it somebody apụtasị gị jee were ego nyewa mma na ogbuoro gị ọkụkọ that is rụọ na agwụ what can make sense here think about these two things constitute and construct your mind ọ gaa na nke one nye ya ego ogbuoro gị ọkụkọ ihe na-ebe na na-ebekwe kedu ihe mekiri sens if you don't have sense think igweghị uche chee uche ịchọ ka enye gị uche enye bịa ama gị ọra ihe amakwa gị ebe uche gị apụta amapụ gị asaa n'anya kedu ihe na-ezuzu ndị be anyị what is wrong with you kedu ihe na-eme ụnụ iji ọtụ nnọọ iburu ego ịganyewa mma nnọbe ya esi eh, iro n'echi gịnị ihe ya bụ ihe irochi ilochi is the bring that your god outside bring it inside that your force you use to make nonsense bring it inside this is about mind what about giving buru ite onye apịrị apị bute na ya dosa na akụd nonsense bụ ya ihe apịrị apị dosa na ya adị gị si na ihe ahụ ebute na echi gị na lukat ikwedokeụdị iberibe bụ ya this 24th century gị ka na akọd nonsense ya ibutere something dosa na ya adị elogo m chi m elogo m agwụ m you will be tied you ebere ndị isi ojii ebere m na-emere ndị isi ojii kedu ka mmadụ ga-esi wee nna ọyị ka ị ga-agwa ụmụazị gị ọyị a ka ụmụ gị ga-eji achele nji disi eh, technological moment ọyị a ka ụmụazị gị ga-eji achele nji this dangerous world of today ụmụazị China na-arụ wee for handwork europeans ụmụazị europeans mathematics everywhere science and technology ị ka na-asị ụmụazị ime ologochi ime ọrụ gaagwụ ikwuri eruo m nso gị nwere aka a na-ekwu about how do we go nwanne anyị ebidobeghị ọkụfụrụ ụmụ anyị onye ọbụla nwa ya toro na ndozi ọdịnala ọ bụrụ na e, e, e, ọ nwetaghị aaa ọ ga erepeti the whole class ọ bụrụ na nwa ahụ enyeghị gị aa oge ga-repeat class because why life you see is based on that kind of thing na now mmụọ chukwu chineke amadioha ekwensu agbara ala all those things ya element they use to build television mobile phone cars planes because they confront this fear and study these things this is how them begin to manage to create information that will cure diseases information that will make um, um, journey closer faster mana gị nwa na onwe gị mba isi ị ga-egburi ya ọkụkọ gbuo rie anụ that means <laughs> ọ dị ọ far from you na you don't have to, can you study your, your, your master no because it's your master you cannot study your master It's not my master It's the energy that is within me this energy i will use to do anything so i have to study energy for me to use the energy i must study it aga m agụ ya wee mara ya mana nke nwa na onwe gị na-egburi ya oke egburi ya ewu then you are not serious nwanne ị gaghị azụ nwa m you can never train my child kedu ihe ị ga-agwa ya you will fool them and deceive them. that is deceit nwanne dekwe there is road here that is two roads here ebe sọrọ gị isi isi ebe akara gị mma udo isi ebe akara gị mma udo mana ihe mma bụ ezie m ozi zie eze ezie m asị mbute bute ebute asị m mba i can never the truth is open there is nothing hidden under the earth god is you chukwu is not you is inside you chineke is not you is inside you agbara is not you is inside you ala is not you is inside you ekwensu is not you is inside you but god is you because god means ruler person who governs igburu mmadụ isevuru esevu imere mpụ imere arụ you did it because you are the god that did it o nwere onye nọ ebe somewhere a na-akpọ god that thing was created just to have an imagination just you know ka i wee nwee ike inwe inwe admire something that you admire something that you want to be ihe ji wee create ya ọ mmadụ create gị unu emezina iberibe don't fear anything kwụba aka gị ọtọ constitute the mind so if you constitute the spirit ịbịakwa ụwa ọzọ you will remember who you are because ihe mere ịmara onye ibu before wụna because all the whole knowledge ị nwere fake fake once you die nature wipe it away ịmahọ once you feed yourself with garbage if you die the garbage goes away that is how computer do if computer is not working fine ọ block o freeze ọ ga-asị gị wipe ya fọmatị ya fọmatịgharịa ya so ihe mere go afọmatịgharịgo gị the only thing gad n'ime gị the original one which is the pure spirit ya mere mgbe a gị ị na-adị plain and simple so ị nwekwara another chance again to grow you have every bet you have chances every bet you have chances then why do you look for your chi mmụọ na-alụ ụwa mmadụ anaghị alụ ụwa ụnụ na nnukwu igbo ị na-alọrọ ị na-alọ ngwa lọrọ ụwa ị nweghị ụwa ị lọrọ mmụọ lọrọ ụwa ọ mmụọ bụ onye lọrọ ụwa ọ bụrụ gụnwa nwa mmụọ na alọ ụwa so mmụọ lọrọ ụwa ka ihe ị na-achọrọ chi gị ebe ọ bụ na mmụọ mmụọ alụghị ụwa ụdị ịbụọ so ị na-efinye nwe nke nọ sọnwe ịrọrị sọnwe ya mechie ọnụ e nwere onye na-ebe ahụ ọnwụ nwa lọrọ ụwa mmụọ alụghị ụwa ọzọ maka na o meghị ọfụma mgbe mgbe ọlụ ụwa ọzọ so ị lọrọ ụwa ọzọ enweghị chi gị na-achọ chi nke ị na-achọ bụ nke aha nọ n'ime gị na outside because ọ dị two opposite two polarity left and right so the right pụrụ apụ o soro physical reality na-agagharị na-ezuzugharị ghọọ slave ghọọ slave na-agbara ndị mmadụ bụ ghọọ mechin ghọọ machin na-arụziri ndị mmadụ ọrụ ghọrọ slave bụrụ ohu so kpọbatakwa the chi ụnọ ka ọ bụrụkwa the king bicos aka ekpe the weak the force aka ekpe nwere aka nri so aka nri need to be e ya ọ na-emezi ka aka ekpe bikos aka ekpe ya na-asị ndị Igbo na-asị anaghị amụ aka ekpe na nka bikos aka ekpe need to be trained train your right hand it becomes powerful force then it balance the two simple as abcd onye bụ maka chi ya na-ekwu agwụ a na-ekwu agwụ is to constitute the, the, the unstable character chi bụ tụkpọta aka nne gị inside house ịhapụ ya na iro ka ọ na-agaghị ka ozu anakwa ha akwa bring it inside house we put them in allegory and mythology you cannot understand simple mythology deceiving our children ka ị resivr ụmụazị anyị nwanne bia, i know that you don't know come here we lecture you we teach you all those agbara ị na-ebugharị ma arụsị ị na-akpọ anyị mana onwe anyị mana ọ arụsị na artifact come we lecture you if you have the information we tell you how these things work e- even we not tell you ị ga-eji mmadụ ihe ị ga-ebugodo ụzọ discipline yourself if you grow your mind first above the element ịnọdụ n'enu igwe enu igwe then you can master all those information then you can use them to produce create something create something visible ga-enye gị ma ego ma ịchọ. chọọ ọ bụrụ ịnọkọta na asara ndị mmadụ ego abịa ka eloro ha chi arụrụ ha agwụ na-edisive ụmụ mmadụ nwanne o ji ncha asa arụ gbara onwe ya ọ dịghị mma ọ dịghị mma ọkwa na ụmụnne gị ọkwa na ha dara iberibe ka iji eme ha destin mmanụ ụjọ ndị a na-atụ ụjọ ọtịrị ihe anaghị agara ya ọfụma na enwere onye na-eme enwere onye na-eme ọ na-achọgharị osi na nke dibịa nka ọpụtara nke dibịa nka ọsina nka ọpụtara nke dibịa nka nwanne your mind is the problem your mind is the problem ịma ihe na-akpọ mmadụ ịgba ụlọ maka ihe na-agba mmadụ ara agaghị m agwa ụnụ tata ihe na-agba mmadụ ara enwere ihe na-agba mmadụ ara ụlọ ma there is mmadụ mana nke ahụ ga maka okwu mbọsị ọzọ so mgbe ọ bụla ị na-eche na e nwere something something na-eme gị ị na-agbagharị nwanne there is something wrong with you there is something wrong with you enwere ihe dị wrong with you so all that thing ka ị ga-asọfa god because psycho is psychology everything about mente mental is psychology all psychology ka ọ bụ chi is based on psycho is eh, based on psychology chi is psychology that is why those people who wrote the bible they are psychologists because they study the mind they know how the mind work so they use it for control so ihe m na-egbuwara ụnụ bụ anya ife anyị don o nwere ihe gbasara mụ na gị ịlaik ije soro ịbụrụ onye iberibe a na-achịgharị ka anụmanụ all those things are for control so if you want to control your mind come here we tell you how the mind work you can lead your own mind to destination rise your mind above the igwe ịnọdụ igwe nọdụ igwe na-afụ ụzọ you don't stay blind na-eme iberibe ị na-ebe akwa akpagharị nwanne ndozi ọdịnala were peace of mind peace of mind here you have peace of mind every of your problem will tell you how you work how they work how you can manage them anxiety is called by this thing na-eme na-ebute anxiety psychological problem so ụmụnne ọ ga-adịbakwa na echi ka anyị jee mee ihe ọzọ na oge aganarịga anyị ka udo dịrị ndị ndozi ọdịnala ọ ga-adịrị ha mma taa ma echi ebe ọbụla ebe ọbụla ndị ndozi ọdịnala nọ as long as you hear this news and take it ọ dịgoro gị na mma ka anyị fụkwa na echi ụmụ